Gịnị bụ? Ike m. Ike dị n'obi. Hmm? Ike dị n'obi. Ugboro one ka m kpọrọ ọkwa maka okwu a ikwu gbasara nwunye nkịta ka m ji wee cheta maka si bụ m nọọ eme ka mụ na ịka ịkpa hmm. mana ife anyị nọ na-akpa n'ime ụlọ mezi m ji wee chefuo mm-hmm. ike dị n'obi hmm? kedu ife o ji wee bụlụ amụsụ na-efie n'efifie efie n'ụtụtụ efie n'abalị bụ onye ịnụ si na ịnụ hmm. ike dị n'obi nekwa na nwanyị a nwanyị a bụ onye na-ekulu aja nnukwute aja ekunye n'ukwu ndị ilo gị ịyafe anọkwa ebe a nwaanyị ewe ewere nsị na aja wee gwọgbuo ịnwụrụ chelụ ngwa gị ịfụkwara ife dị ngwu ngwuna ara akọkwana ya nsị na ọ na-ava aka ọgụ nsị pụta ịjụchala ngwu nsị ana abụ m ngwu mmadụ ya eme nwere ife mmadụ ya emeta m ikuku na mmadụ adịghị ejide nwe ya n'aka ijide ikuku na onye sị na ya ya ejide nwe ikuku na abụ m ikuku o nwere ife mmadụ ya emeta m rafu ndị a ndị a bụ obere okwu ikem o eziokwu na ikuku ama n'ọnya mana ikuku na-amazikwa ọnya kịta ahụ, ma ikuku amara otu o si wee fe ejie ya echekwa ọ bụrụ ikuku nke m ya ihe na-agwa gị ihe a <laughs> eh. chụpụ ajọ mmụọ chụpụ ajọ mmụọ ibulu wee dobe n'akụkụ chụpụ ya ka ihe wee gara gị n'ihu eh, eh, ike dị n'obi elu ma gị na adaure ịkpọbata hmm. e ya n'ụlọ nụnụ ya n'ihu rapụ na adanne rapụ adaure adaure abụkwakwa n'okwu ekwuchere ekwuche rapịa tupu eme m ife enweghị m plan maka ya adurọkwa ndụ bụ aduru ebe ọ nọ rafe ulo mgbe aduru ka aduru anata hmm. mana kịta e nwere ebe anya ndugodo ọ bụrụ ebe a ife na mee ka anya ndugodo ebe anya ndeve na ifukwara oche igwe obodo ọnụnwa hmm. ifukwara okpu igwe obodo ọnụnwa ma ekpughe n'isi ma ekpughe ya n'isi onweghị ife a na-ekwu onwe ọka kakatara ka ọ baa m ntị ike dị n'obi mmadụ na-akara kwube okpu igwe a ya abanata m isi ah! agwago mva ichigwe ichigwe ike m onye si na iyara echi igwe obodo a ọ ya ebugo ụzọ na mkpụrụ na nkịtị ụfa na anakpụkwanụ onwe ndị ya velosi chukwu apịa afa pinyu afa ichigwe nwanne m malụ ka ọ ya adị njiri afọ igwe m okpuru okpu igwe m gịba ada na abịakwụrụ nna zigo na akụpe na ndụ lọlụ n'ọdụ ya agbaju aka m anyị wee na-azọ ije eh? wee na-azọ wee na-azọ igbo eze nzọ nzọnya nzọnya nzọnya erugherie m erugherie m na-emielu sọks ma mma na-agbakwana ya ah, ah. emesịa sị mfa na ife abụ ife na ọfụ eme onye ọcha bịa sụọrụ m oyibo onye igbo bịa sụọrụ m mmanụ na igwe gburugburu kedu ka esi ama na igbo anụ a na-agba egbe ị na-ata chingom ofu ofu onye ndị mmụọ na-agba egbe fa na-agba ọsọ si ike mmadụ bịa jebe onne m ka m gbalụ jebelu ka njefu ndị ụlọ kwan mgbalụ ka o mesịa ada na ọgaeze nke ị na-alụkwa maka ọdịdị n'anya <laughs> ike dị n'obi ọkwa n'eziokwu n'ọkwa na ụbọchị a m bịa chọta ya ka nwunye wee kọgide m ọnụ niile nọ n'ụwa o nwere ife ọ na akọ fọrọ. tupu m mejisi ka m zọpụ ọkpa ka m na m na ya bụ ekene agafego nku aka mm. nwunye iwe wee tụtụrụ mmiri ose lachanye m n'arụ zụa tupu m na-asị ololo ololo nwunye iwe kpolu m n'ọkpa gidigba wee wee gbuo m jebe ejebe adị mma naba anaba adị mma m wee sikwe n'ọnwụ wee dina n'ilo eh. wee chee na ya bata mgbe nọdụ dị a anwụ wee maa m mmiri izu okwute m eh. ife niile na-eme mmadụ n'ụwa megbado m mana ị natara nwunye anụ iwe na-agba ajị ya ka mkpụrụ ịmara na ndị be anyị ara amụ na onye dị ife ara amụ agidi maka mma nna nna odrosh na arụ ọdịzikwa gị wetụ ọ dịrọ m ka na-eli m ọgwụ afọ ee eh, ka m asị nụnụ gị nwunye m nwunye m na-amara ike na-adịrọ ịma ife m evu na ogwogwogwogwo ọnụ ka o ji nkịta ka ọ bụ mbọsị ọ bịara na ime ihe akpatakwa n'isi tinye ebe nwa ma were ọkpọkị gbunye onye anya mbosi obere na ime dọtịa buru ụzọ dọọ ọnya ịdọrọ anya ebe nwa ọyọba ka mmanụ aṅụ ọkwa ma ọ bụrụ na m eriri ọgwụ afọ ya aṅụzi na ọgwụ afọ ya na-aṅụ ọgwụ afọ mgbọrọdị agbara gị aja ngwa jebe onne emechaa chọọ m ka mma ma m esi wee weta ọgwụ ọnụnọ ka m ziji ụmụaka ewetara fa owu mmegbu nwunye m nke ịba nwanne m nwaanyị ọgụ ya ọya adịkwanume ọya adịkwanume Eh. o megbuye nke ebi ọgụ adanne ka ọ bara ọgụ mafa gwara m ya dịba nchechagwara ife dị mgbe ụna ụna ụna ndị ara alụtakwa n'ife a ndị ara alụtakwa n'ife a n'ụwa na mgba hei ndị wọkụmanụ a nekwanụ gbamgbam si na fa a ga-esi otu a tinye ilu gbamgbam ahangizikwa nke ọnụ ụzọ afọ ya gbuo onye ọ dị mma nlue ka mma m ife ma agwafe ọma ka edozie Hey, a mebiri Nonsense!